Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 15 Dialogue for Listening. oge ọwụ n'etiti ehihie oge ka ahụ adịghị mma ya wụrụ n'abalị Lelekere ole lọọ asaa ọ dịghị mma n'ihi tiri gbara ugbu a ọwa eziokwu kedu maka blanọ taa n'oke ụtụtụ ka aha dị mma ma oke ọba bee ọ dị mma Dialogue for practice with build-up. Olee oge ọwụ? Olee oge ọwụ? Etiti. Etiti. Ehihie. Ehihie. L'etiti ehihie. N'etiti ehihie ka aha ka aha or nke aha nke aha oke ka aha adịghị mma oke ka aha adịghị mma abalị abalị ya wụrụ n'abalị ya wụrụ n'abalị lelekere ole lelekere ole ọklọkụ ọklọkụ lọklọkụ asaa lọklọkụ asaa n'ihi n'ihi or lihila lihila itiri itiri ịgba ịgba ọ dịghị mma n'ihi tiri gbara ugbu a ọ dịghị mma n'ihi tiri gbara ugbu a eji eji eziokwu eziokwu ọ eziokwu ọ eziokwu maka maka taa taa taa taa kedu maka abala anọ taa kedu maka abala taa ụtụtụ ụtụtụ oke ụtụtụ oke ụtụtụ n'oke ụtụtụ n'oke ụtụtụ ka aha dị mma ka aha dị mma ọkpa ọkpa oke ọkpa oke ọkpa ibe ibe ma oke ọkpa bee ma oke ọkpa bee ọ dị mma ọ dị mma Dialogue for practice without build-ups. Olee oge ọwụ? Olee oge ọwụ? N'etiti ehihie. l'etiti ehihie. Oge ka ahụ adịghị mma. Oge ka ahụ adịghị mma. Ya wụrụnụ n'abalị. ya wụrụ n'abalị l'elekere ole l'elekere ole l'ọklọkụ asaa l'ọklọkụ asaa ọ dịghị mma lihi tiri gbaa ugbu a ọ dịghị mma n'ihi tirigbara ugbu a ọ eziokwu ọ eziokwu kedu maka abala taa kedu maka abala taa ụtụtụ n'oke ụtụtụ ka aha dị mma ka aha dị mma ma oke ọkpa bee ma oke ọkpa bee ọ dị mma ọ dị mma Dialogue for comprehension. Olee oge ọwụ n'etiti ehihie oge ka ahụ adịghị mma ya wụrụ n'abalị n'elekere ole lọklọk asaa ọ dịghị mma n'ihi tiri gbara ugbu a ọ wụ eziokwu kedu maka blanọ taa n'oke ụtụtụ ka aha dị mma ma oke ọkpa bee ọ dị mma Drill 15.1 The relative particle K introducing clauses Oge ka Amaka chọrọ dị mma onye onye ka amakọ chọrọ dị mma abịa ha onye ka amakọ chọrọ abịa ha ghe onye ka ị chọrọ abịa ha abịa ha nga a onye ka ị chọrọ abịa ha nga chọgha onye ka ị chọrọ abịa ha nga m gwara gị onye ka m gwara gị abịa ha nga ejeha onye ke m gwara gị ejeha Drill 15.2 K. Introducing non-clause modifiers. Nzukọ ọkụ unu dị nga. Rice. Rice ka dị nga a? Limuyo. Rice ka dị limuyo? Mụ. Rice ka m dị limuyo? Sigaret. Great ike m dị n'ime ụyọ. Adịghị. Great m adịghị n'ime ụyọ. Gị. sigaret ikere adịghịlị m uyo mma sigaret ikere adịghị mma njọkụ sigaret kenji ọkụ adịghị mma unere unere kenji ọkụ adịghị mma ọ ego ole ole unere kenji ọkụ ọ ego ole ole ya unu na-eke ego ole ole Part B olee bekee amaka ọ dị mụ olee bekee m dị nga olee nga ka m dị gị olee nga ka gị dị End of Unit 15